Daalụnụ aha m bụ Ike Agbo. Tata anyị ga-amụta ka esi agụ egwu ụmụakwụkwọ na ọmalịcha asụsụ Igbo. Anyị agbasago akwụkwọ, anyị agbasago akwụkwọ, ekene dịrị onye nkụzi kụziere anyị akwụkwọ. Anyị agbasago akwụkwọ, a ya gbasago akwụkwọ ekene dere, onye nkuzi kuziere anyị akwụkwọ anya agbasago, akwụkwọ anya agbasago, akwụkwọ ekene dere, onye nkuzi kuziere anyị akwụkwọ. Akwụkwọ na-atọ ụtọ, ọ na-atọ ụtọ na mmụta. Onye were obi ọ ga-amụta akwụkwọ. Na ọ bụrụ na nne ya na nna ya wee ego. Na ọ bụrụ na nne ya na nna ya nwee ego. Akwụkwọ na-atọ ụtọ, ọ na-atọ ụtọ na mmụta. Onye were nkasi obi, ọ ga-amụta akwụkwọ. Na ọ bụrụ na nne ya na nna ya nwee na nne ya na nna ya ego, akwụkwọ na-atọ ụtọ, ọ na-atọ ụtọ na mmụta. Onye were nkasi obi, ọ ga-amụta akwụkwọ. Na ọ bụrụ na nne ya na ọ bụrụ na nne ya na nna ya nwee ego. Ngwa ka ọ dịnụ ụmụnne m, tinyerenụ m aka ịnụ, ka Chi ukwu gọzie unu niile.